Yeah. Uh, good evening, my people. Good evening, Abians all over the world. We are in the city center of our other State, the university. Ebe ebe a na-akpọ Jubilee Road. Ile yeah, Jubilee Baga. Ile anyị ga-ahụ ebe na-akpọ Chapel of Ansa and they, some people around here they are so accepted ọmọ yẹn nana agwa mi yẹ ọsẹ gọvanọ kù ọsẹ na gọvanọ gẹ mẹka ọsẹ gosi mi ọnà kùtà ọnyẹ kùtà ni ọnyẹ kùtà ni ẹmẹ ní ọmọ bàtà ọnyẹ kùtà ni ẹmẹ ọtọgbọ ọmọ yẹn ayẹ ọnyẹ ọnyẹ kùtà ni ẹmẹ yóò bẹ bàyìí kéde bá dẹkọ díẹ díẹ dẹbẹ tó máa nà díẹ dìbò ẹ yẹ kú èso èso six twenty four years ihe na ahụ na jubili mgbe ahụ tụrụ ya jubili sogote oche na ijima otu anọ m na jubili for na two years but since six months ọ nọ here jubili iketela oche ile anyị ugbu a ụzọ anụ na anyị ya rụọ gọta rụọ gọta anyị jikwa n'ọwa egwuregwu ugbu a ile anya from number one jubili toro elu ọ kwụrụ ihe m na-ekpe ekpere bụ otu ụtụtụ ndụ ise ehihie ndụ ise ise abalị ndụ ise ise Ise ga-adịrị gị na mma were aka gawa amụ uche nna ndubeze ihe a na jubili bikent ka ọ na-akpọ ọga ị na-anya ihe dị iche adịgo ọ ihe kwuru ka a na-eme maka na ọwụ na ọ onwe onye ị ga-ahụ hịa mana ya ma na chi ejigo ọ dịzị ka ọwa okori ka anyị nọ hịa wee were otu ọkụ si ataki onwezi ihe dị ka ụmụ onye ma ụmụ ama ị ga na-ahụ ihu ndị mmadụ ma ị na-aga so anyị na-ekele chineke ebe o zitere ya onye enyemaka anyị na-asị biko atụ oji ya jiri egawa ya jiri egawa n'ụtụtụ jiri na n'ehihie ebe gọvanọ ihe ọma erutekwa anyị ọrụ na anyị iro mmiri a na-adọzikwa ihe ajọ mmiri ba ike lekwa ebe anyị nọ ihe ekene na-akụ onye a chi ejibo meta ya ma na chi ejiena otu a ka anyị chọrọ ka ọ na-adị ị na-aga na-ahụ ihu ndị ndị na ha chọ na-aga mmadụ ndị wee ezigbo mmadụ na ndị ajọ mmadụ anyị na-asị ka chineke gozie ego gozie onye ọbụla ise ise ise ndị ndị na-agara ozi gudibin ndị na-akpọte m n'ụra ndị na-eji m na-asị na m na-akọfara aha n'ezi ha ụwa niile ihe na-eme na Abia State Abia State and its environs because ahụla m na our scoop and will improve and very soon I got was in I got crossbows. We'll be covering uh Umunochi, uh Umuaya, so many places in Aba, in Bar City, and Abia State at large. Uh, time check, you want to follow the phone in the day here. If you check here, I can figure out that in Abano. Only the seventh time, if I'm not mistaken. Please, all I did here, please indicate as usual. Uh, indicate, I'm going to rush, I'm going to be small shooting. mmadụ awụsị na skit the emesi skit na bụ nwa gị n'ọrụ so yeah barely 7:30 Now, right now uh, uh, October the Friday uh, so ọrụ declare the gate so uh, could you believe that this 7:30 a na-akụ ugbu a na na long 78 market na long uh, 73 road businesses are, are thriving businesses are ongoing and uh, uh, which is part of the uh, promise of the state government to make sure that the uh, uh, their duty is to protect lives and property. And in a situation whereby they will improve on security, uh, see, lighting up the city, may improve on security, definitely business will thrive and they also improve on nightlife. Although they catch you here, like Buana, Buana shops are open people are doing their business and all the i'm encouraged because one is never one because of business all our business are know their own i wouldn't have been here by this time so i had them touched and had them had them happy That data bedroom cemetery road ẹ̀rọ àti màmí bẹ́ẹ̀ road and there six from six o'clock six thirty people are people na ẹgbẹ́ aláàna so business aláàna aṣọ everywhere màdé ní eré ní here. o màdé ní eré provision o màdé ní eré mine all sort of things We wíwá àwọn kan débọ̀rọ̀ kan abẹ́rẹ́ ihu ha na eme their business not only because no way ni o but because na the the area have been righted up the lighting up is so encouraging and all the so improve because all that are our both sides so when the business dey may improve shops are even one year dey lawa lawa ilé ìròyìn náà kò gbé gàmánà ọkùnrin olóde seven thirty seven thirty one next thing about to eight you can see na ndị mmadụ na paaki ngwa ahịa ọ ihe a n'ozugbo a na-azụju ụka gboo àwọn obi ọzọ onye tụrụ ụjọ na a ga-eme gị harass ma ọ na a ga-eme gị intimidate mba people are doing businesses which is our prayer which is one of the prayers and the, our wish That's like when in nightlife, when you're on the able rate, you're gaga, especially when you are mobile without getting feared. So able to go and uh, walla a, a fulfillment of that promise and that prayer and that wish. Well, I make him So before my baby Ghana, I even covered uh, all the way Jubilee. Jubilee, I, I was able to interview some people. They were so excited. As uh, so many people say that they have not seen this type of thing in their life. That Jubilee, they remember that Jubilee will be lighted up movements are there, business are there. You can be able to see the faces of people that is uh, uh, passing your shop or passing your building or even passing you around the, uh, uh, uh, around the street. So you onye you were a morale booster. You were a a a you were a, a, a catalyst. I will be able to catapult every business in that vicinity to succeed. So I imagine say ka bia ebe a ka bia bia complete it bepụ na m ga-abịarịrị dị cemetery road masị ka m bịa bịa legharịa anya ngwara ka bepụ o si na-aga ọhịa ahụ ekwuru ọ bụ eziokwu ọhịa ekwuru ka a na-eme It was a eme ọzọ so ọ ebu m bịa na Israeli flex and uh, truly truly adịghị m prex truly truly àwọn ọmọ kàbẹ́ kò sí ní ẹgbẹ́ jà máa ń jájà business because if I mind my business and you mind your business òun yẹn ga bíbí ti rí ibẹ̀ àyàn òun yẹn ga bíbí orí ibẹ̀ àyàn òun òun yẹn ga bẹ́ẹ̀ bíbí wey unnecessary envy on each other so the nightlife that is gradually eh, restoring in Aba and University should be welcome in all as, as, eh, uh, eh, aspects of life and everybody that human and them should welcome the nightlife because uh, okay it will also boost our economy it will also boost our revenue and also boost, boost so many businesses around the globe. e na-ebe a na-eme exchange na na-eme na dọla na-agbago dọla na-agbago dọla na-agbago dọla na nke ahụ nwere so much transaction a na-eme but exchange na-ete nwe money hands business a na-agara onwe ya ee tụna ị ga-abịa hụ na o nwere so many things anyị nwere esi ebe you can ndị able abroad and then ship abroad ị nwere exchange of na-eme onwe ya so ọwụ mgbe ọbụla ihe niile must not so many anyị nwere local content which I and I are proud of. And well, our own local money, which even our another you cannot even get it. So, you're worried. Why am I better to you? Baby, sir. Baby, sir. <laughs> I'm better, sir. Yeah, as I am here and I, <laughs> Yeah, yeah, thank you. So, as a baby, I'm going to go. How are you? What is your name? you, are selling already. Okay, that's good, that's good, that's good. You see the Ikoni? Wọ́n bẹ́ẹ̀ ṣe wọ́n àtàkùn ọkọ̀ mẹ́rin ojú to ń ma ẹ̀ hàn mọ́ ẹ̀ náà sáyé. As go. So, your warrior and the, I'm so happy and I'm excited that when you mention you know, cleanliness is next to godliness. Then we can uh, answer in the channel to my best equable in the business here. So that you want to that it everywhere you be going to go you all ya. We can go like that. Eh, eh, restaurant, restaurant, restaurant something like that so onye kpọọ anyị bịa oge bụgebu ka a na-akpọ m onye ụwa ọma nwoke na-eti eti nwoke na-eme ihe ọ na-aba aba and oh, I uh, am happy that uh, I will so many people and uh, moreover yes moreover most of our videos now will be going straight to our YouTube channel yes most of our video will be going straight to our YouTube channel so they are well captioned they are well captioned so most of them will be going to our, our youtube channel so ọwọ́ nínú ẹgbọ́n wọlé nínú ìlànà àbẹ̀kẹ́ and you want to be seeing what we are doing They want to be uh, watching it They want to be sharing it Okay, ị i will i will share the link to our youtube channel so that enwere ike follow anyị up we are doing great ile anya vidio ahụ mere yesterday mkpọ nwaanyị gaa gaa rie oriri gaa rie 400,000 rie tabiacha that video na youtube na-enwere over 1,700 views it's just a short video, but all about here. So, all a good one. All I need from you guys is just encouragement. Even if somebody who will manage me, oh man, the grace, the grace is sufficient. The grace is enough, and the grace is, is all, all, the, only they only all they make maximize always. So, all the management and the God's grace, so that we can have the magic of magic. We will, we will, we will, we we will touch this star. Eh? People with the empire me, uh, make I no shock you. So calm down. We have so many things on board. We have so many things to release. We have so many things to do together. Or pray for us, encourage us, be with us, and also support our dreams, support the movements, support our page, and make us to grow. That is the only thing. We are simply that shall make, I will God. You always be bringing people that will be bringing money. Yes, they are. They are So God will be bringing people that will be supporting the ministry. Ilanya, ila hini na mabare, kwa mtu kama jina mabare ya, kwa mtu mfuwe de kana bon. Kwa mtu mtu mtu na na this it will be more easier for me to be covering some of these things. Ebu nyimde ni ebu mbo ni na mabare. But that na, ebe ebe kwa mtu so that you will get me kwa kwa that impeachment. But I have shown you guys that cemetery road is alive. Cemetery road has been revamped. Cemetery road has been lighted up. Cemetery Road is lively. Cemetery Road is booming. It's booming. And Cemetery Road is. I'm proud to be here. Thank you guys for watching. Thank you guys for the support. Thank you guys for our prayer. Thank you guys for for, for sticking to our page. Thank you guys for everything. And thank you guys and also pray for other states. May other states succeed. This is our little prayer. This is our little wish. I don't know how all help them. as don't know legitimate business. You will always succeed in life anaadaba anaadaba ara na eme mana obere ọdẹsi ni ọjọ n'obi bi ẹ ni ọma bi aba na olu sọseji that is my prayer and me I'm succeeding I know you are succeeding I know the people that are watching this are also succeeding thank you guys and good night. Yeah.